Eh, ndị be anyị ụtụtụ ọma ee eh, n'ụbọchị nke taata anyị abịakwala igosi unu ka o si abịa na fam anyị nke ụbọchị nke taata maka gị nwa bụ nwaanyị na-akpọ onwe gị ọchịrị ọzọ dị na nwaanyị imirikiti ụmụ ha ntu ha aṅụọla gị ara mbụ mana ahụrụ ebe ọ na-eme eme ee biko anyị bịara ka gosikwa unu ka ọ na-adị maka gị nwa bụ onye ịma na a ekwu na-ekụzi ihe ọ dị ka na ndị a na-agwa ada aghọtasị ọ dịna gị ka eri mgbe eji agwa gị ihe gbasalụ fan na ọ dịghị ka ego ole ka ọ dịghị ka iri fuola eri mgbe niile ahụ mana ọka nwụrụ n'ebe ị kwere ya n'ọkụ it doesn't take much o ọ bụrụ na ọmụkọ eke ihe ọ na-ewe mana ọ na-ewekwa ihe ndị ọ ga-ewe hmm? ma ha na-ekwu bụ ka ụnụ bịa mara ka o si adị ọkwa ụnụ fụrụ ya ọ na-afụrụ ya nke mbụ ọ bụghị ime fam nke ịbụọ bụ ime fam gị ka ọ dị ọcha maka ndị bi na gburugburu ebe ibi maọbụ ebe na-eme nakwa ime ahụike nye nwa bụ ụmụ anụmanụ ka ahụike ha dịkwa bụrụ ekirisi hmm? anyị nwere nsogbu na fam ebe anyị na-eme fam ọ dịpendịkwara ka aka iji wee kwado ya ị ga-akwado ya nke ọma ị ga-ewepụtara ya ohere ị ga-eme ya ebe ọ ga-abụ ihe nyere aka ịfụrụ ka fam anụnwa dị ịfụsọ sọ ee eh, ngwa ahịa eh, ekposara ekposa n'ebe a ga-abụ ile ya anya ịfụ na ọ obere ife maka nwa na-achọ mgbe ọ ga-abịa bụrụ nnukwu ototo ihe na mgbe ị ga-eji wee lụchaa ya o nwekwa otu ọzọ ọ na-adị abụghị otu a kama na ihe ga-eme bụ ịchọzi ị nwere ike ịrụọ na ụdị oge isi wee kwe gị ihe na ka akara gị ee nekwe onye nlekọta anya fam a ebe a e, e, onye nlekọta anya ọga na edi ọga na onwe ya ile anya ile afụfọ na ya <laughs> ifu na osokwe nna nni ị nụrụ ya ịhụrụ ya ee ọ mara ya ama maka mgbe ị ga-achọwa ka ibidoro gị ya own family bịa ịgwa ya ọ gwa gị ihe ndị ị ga-eme na ya maka ndị na-ajụ anyị ka ka ha ga-esi malite ihe na idiri bụ ịbịa debe nso anyị agwa gị ka ọ ga-esi dị owere ka akọwachara gị ọma na anya ya for so many years ihe dị ka ahụ ole ya dị ihe a 98 ka ọ malitere ihe gbasara anyanwụ bụ fam na-eme ya ruo tata ọ na-ada aja aja mgbe ụfọdụ dịka ọ dara mgbe ụfọdụ dịka ọ na-aba mgbe ụfọdụ na-eme mana ofu ya na-agwa mmadụ bụ nke ọ bụla ị na-eme jigidesie obi gị ike n'ime ya obi sie gị ike ịfụtakwala onwe gị ka onye mere mmeri so tata ya m fam ahụ chineke azakwala ekpere na ụzọ pụrụ iche na fam ahụ afụrụ ya ọnụ mmiri na a na-egosikwara gị ebe o si adị ọ ndị nke a ọ ebe o dina na ka ụmụ ya wee ṅụọ ala ka ndị m anyị ya ọga ọ bụrụ na ijiri ego n'iji ego mana ị mara ka ị ga-esi eme fama ka ọ dị ịkpọtụrụ anyị anyị ga-enye gị ntụziaka ka oge isi wee gazialị anyị ga-emere gị gosi gị ihe niile ka oge isi wee gaziere gị ọkwụnụ fụlụ ya ọ bụrụ mgbe iji wee bịaruo nnukwu ụlọ iwe mebe fam a kwefuru na obi a ka ọ dị hmm? ee mụnwa akwụkwọ ya na-agwaziri gị okwu ịfụla ndị mụnwa kịta ịfụla ya maka ọ bụrụ na anyị na-agwa gị ihe gbasara eh, imirikiti ihe na ihe nwere ike ime maka na ọ dị n'iru na a ga-emecha anụ nna ma na mgbe mbụ ka a sị ma na-eri anụ ezi eri mgbe unu ji chọpụta na oburo kolesterọl ọ na-abakwa ọ na-abakwa ahụ ee eh, ngwa ndewonu anyị ka n'oge igosi unu ka ebe a dị ee eh, chetara ebe esi wetara gozi ya bụ na NTI maka ịchọ ka eme fan gị ka o soro emekwara gị fan gị osolu aṅụghị ha aṅụrụ ezie